ọlụ ndị ozi isi nke anọ ma mgbe ha na-agwa ndị Juu okwu ndị nchụaja na ọchịagha nke ụlọ ukwu Chineke na ndị Sadusi bịakwasịrị ha ebe ike gwụrụ ha nnọọ n'ihi na ha na-ezi ndị Juu ihe na-ekwusakwa n'ime Jizọs mbilite site na ndị nwụrụ anwụ ha wee tụkwasị ha aka tinye ha n'ụlọ mkpọrọ ruo echi ya n'ihi na ọ bụ anyasị ugbu a ma ọtụtụ n'etiti ndị nụrụ okwu ha kwere ọnụọgụgụ ndị ikom ahụ wee ruo ihe raka nnu iri na nnu abụọ na ọga iri o wee ruo n'echi ya na ndị isi ha na ndị okenye ha na ndị ode akwụkwọ ha zukọrọ na Jerusalem Anas onye isi nchụaja nọkwa n'ebe ahụ na Kayafas na Jọn na Alexander na Kahara bụ ndị sitere n'ikwu nke onye isi nchụaja mgbe ha guzosiri ha n'etiti ha jụọ ha sị n'aha ike gịnị ma ọ bụ n'aha gịnị ka unu onwe unu mere nke a mgbe ahụ Pita ebe o jupụtara na mmụọ nsọ ọ sị ha ndị isi ndị Juu na ndị okenye ọ bụrụ na ekpe anyị onwe anyị taa ikpe banyere ọlụ ọma alụrụ n'ala onye arụ na-adịghị ya ike ihe eji zọpụta onye a ka emee ka unu niile na ndị Izrel niile mara na ọ bụ n'aha Jizọs Kraịst onye Nazaret onye unu unu kpọgidere n'obe onye Chineke mere ka o si na ndị nwụrụ anwụ bilie ọ bụ n'aha Jizọs Kraịst onye Nazaret onye unu unu kpọgidere n'obe onye Chineke mere ka o si na ndị nwụrụ anwụ bilie ọ bụ n'aha nke a ka onye a ji arụ dị mma guzo n'iru unu n'ebe a onye ahụ bụ nkume nke unu bụ ndị na-ewu ụlọ kpọrọ ihe efu nke ghọrọ isi nkuku ụlọ nzọpụta adịghịkwa n'onye ọbụla ọzọ n'ihi na aha ọzọ dị iche adịghịkwa n'okpuru igwe nke e nyeworo n'etiti mmadụ nke a na-aghaghị ịzọpụta anyị n'ime ya ma mgbe ha hụrụ nkwuwa okwu nke Pita na Jọn mgbe ha ghọtakwara na ha bụ ndị na-amaghị ihe na ndị na-amụtaghị akwụkwọ ri nne oju ha anya ha wee mata ha na ha na Jizọs anọworị ebe ha hụkwara nwoke ahụ nke e mere ka arụ dị ya ike ka ya na ha na-eguzo ha enweghị ihe ikwugide ya ma mgbe ha gwasịrị ha ka ha si na nnọkọ ikpe ha pụọ n'ezi ha agba izu n'etiti onwe ha sị gịnị ka anyị ga-eme mmadụ ndị a n'ihi na ọ pụtara ihe nye ndị niile bi na Jerusalem na ọ bụ ezie na emewo ihe ịrịba ama mara nke ọma site n'aka ha anyị apụghịkwa ịgọ ya ma ka o wee ghara ịgbasa karị n'etiti ndị Juu ka anyị baara ha mba ka ha ghara ịgwa mmadụ ọbụla okwu n'agha nke a site n'ugbu a ha wee kpọọ ha nye ha iwu ka ha ghara ikwu okwu ma ọlị ma ọ bụ izi ihe n'agha Jizọs ma Pita na Jọn zara sị ha kpeenụ ma ọ bụ ihe ziri ezi n'anya Chineke ịnụ olu unu karịa olu Chineke n'ihi na anyị onwe anyị apụghị ịghara ikwu ihe niile anyị hụrụ nụkwa ma mgbe ha basịrị ha mba ọzọ ha arapụ ha ka ha laa ebe ha na-ahụghị ụzọ ha ga-esi mee ka ha hụ ahụhụ mmehie n'ihi ndị Juu n'ihi na mmadụ niile na-enye Chineke otuto banyere ihe emeworo n'ihi na nwoke a gbara karịa ọgụ arọ abụọ bụ onye mere ihe ịrịba ama nke a na-arụ ya bụ ime ka arụ dị ya ike ma mgbe a rapụsịrị ha ha bịakwutere ndị nke aka ha wee kọrọ ha ihe niile ka ha ra bụ nke ndị isi nchụaja na ndị okenye sịrị ha ree ma mgbe ha nụrụ ya ha were otu obi welie olu ha kpọkuo Chineke sị onye nwe anyị gị onwe gị bụ onye kere eluigwe na ala na oke osimiri na ihe niile dị ha n'ime onye sitere n'aka mmụọ nsọ site n'ọnụ nna anyị David onye na-ejere gị ozi sị n'ihi gịnị ka mba niile mere oke mkpọtụ ndị niile dị n'ụwa na-atụgharịkwa ihe efu uche ndị eze ụwa guzoro onwe ha n'otu ndị isi zukọkwara imegide onye nwe anyị na imegide kraịst ya n'ihi na ọ bụ ezie na n'ime obodo a herod na pontius pilate ha na ndị mba ọzọ na ndị izrel niile zukọrọ imegide onye nsọ ahụ na-ejere gị ozi bụ Jisọs onye itere mmanụ n'isi ka ha mee ihe niile ka ha ra bụ nke aka gị na izu gị buru ụzọ ka aka ka ha pụta ugbu a onye nwanyị anyị lekwa ịba mba ha anya nyekwa ndị ọrụ gị ike ka ha were nkwụwa okwu niile kwuo okwu gị n'iseti aka gị ime ka arụ mmadụ dị ike ka e wee mekwa ihe ịrịba ama na ọlụ ebube site n'aha onye nsọ ahụ na-ejere gị ozi bụ Jizọs mgbe ha rịọsịrị ya arịrịọ e wee mee ka ebe ha nọ na nzukọ mee mkpatụ ha niile wee jupụta na mmụọ nsọ wee were nkwuwa okwu na-ekwu okwu Chineke ma ọra ndị kwere na Kraịst nwere otu obi na otu mkpụrụ obi ọ dịghịkwa otu onye n'etiti ha na-asị na ihe ọ bụla n'ime ihe niile o nwere bụ nke aka ya kama ha nwekọrọ ihe niile ọ bụkwa ike ukwuu ka ndị ozi ji agba àmà ha banyere mbilite n'ọnwụ nke onye nwe anyị Jizọs oke amara dịkwasịkwara ha niile n'ihi na ọ dịghịkwa onye ọbụla n'etiti ha mkpa na akpa n'ihi na ka bụ ndị nwere ala ma ọ bụ ụlọ ha na-ere ha weta ọnụ ahịa niile nke ihe niile e rere tọgbọ ha n'ụkwụ ndị ozi ewee na-eke oke enye ha niile n'otu n'otu dịka ọ dị onye ọbụla mkpa ma Josef onye ndị ozi kpọkwara Barnabas nke bụ ma asụgharịa ya nwa nke nkasi obi bụ onye Livai onye Saiprọs ọmụmụ ya ebe o nwere ubi o ya weta ego ya tọgbọ n'ụkwụ ndị ozi